Section T, Drill 66. Same or different with regard to the entire tone pattern. Amụrụ gị? Amụrụ gị? Different. Ayọrọ ya? Ayọrọ ya? Same. ikoroji ikoroji. different. Ozaria Ozaria Same. Ozuruji Ozuruji Different. Okoroji Okoroji Same. ayọrịa ayọrịa different ọzarịa ọzarịa different ọ zụrụ ji ọ ji same amụrụ gị amụrụ gị same You have finished section T. If you gave your responses orally, repeat writing your responses. Section U, drill 67. Same or different with respect to the tone patterns. Itele kegikweni. Same. Egole n'akụkụ. different efudala ihe ọrụ same wetara m ọgịrị same ọ bịala enyi Different. different wani ọgịrị different ịṅụ gịrị iku mmiri Same. Imene, ịmadịa. Same. egakwane Omegheke. Different. Ịhụ dọkịta, iri ede. Same. You have finished section U. If you gave your responses orally, repeat writing your responses. Section V, Drill 68. Identify the four syllable patterns low, high, high, high, or low, low, high, high. Nwana. Low, high, high, high. Inodela. Low, low, high, high. Yowala. Low, low, high, high. Igawala. low high high high ihiwele low high high high efọdala low low high high ezowala low high high high efụwala low low high high ịlawala low high high high Ị kọwala? Low, low, high, high. Drill 69. Identify four-syllable patterns. Itele — Low, high, high, high. Efụdala. Low, low, high, high. Ahụgha. Low, high, high, low. adị mma high low high mid kweni. low high high high ene. high mid high high ene. low high high high enyi anyị high mid mid high ishi ike high mid high high Aogere. low high high mid drill number 70 identify four syllable patterns ije low low high high gịnwa akwana high low low low Em ạ đè. High mid high high. Iku mmiri. High mid high mid. ede. High low high low. Ego ole? High high mid high. Ịhụ dọkịta. High mid high low. anọ. high low low high eje mmiri high low high mid olee low high mid high Drill 71. Identify four-syllable patterns. Onyeke. High, high, high, low. Iriede. high, mid, high, low. Omereke. Low, low, low, high. Ọbịala. High, mid, high, high. Ya bịa ahịa. High, high, high, mid. inwike ike. High, mid, high, high. Olee ebe? Low, high, mid, high. L'akụkụ. High high low low. Ebe uyo. High high high low. Ịgakwanị. Low low low low. Drill number 72. Identify four syllable patterns. Ịṅụ mmiri. High mid, high mid. ka ị low high low low wetara m um, low high high mid ịdị mma high mid high high amụrụ gị low low low high ịzụ akwa high, mid, high, high. Efu eji. High, low, low, high. Ịsa akwa. High, mid, high, low. Zụrụ wani. Low, high, high, high. Ndeewo. Low, high, low, high. You have finished section V. If you are making oral responses, repeat writing your responses. Section W, Drill 73. Same or different with respect only to the tone. Weta Same. Ewela iwe, alawala m. Different. Ọ kọrọ ede, pena asaa. Same. Azụrụ m ihe. Eje m ahịa. Same. Ekelele m, o mere gịnị? Different. Ọ ṅụra mmiri. Ịgụ akwụkwọ. Different. Eje m ahịa. Anọ m n'ahịa. different ewela iwe ịgụ akwụkwọ same alawala m ọ mmiri same anyị dị mma ọ kọghị ede different. You have finished section W. If you are giving oral responses, repeat writing your responses. Section X. Drill 74. Identify five syllable patterns. Echemaya. High, low, low, high, high. Wetakwara low high high high mid ị anaghị. low high high high mid ọ kọrọ ede high low low high low anyị dị mma high low low high mid Alawalam. m high mid high high mid pe asaa high low low high low ọ ṅụgha high mid high high mid were n'ego low high high high mid o meghe low, low, low, high, mid. Drill number 75. Identify five syllable patterns. Anọ m n'ahịa. High, low, high, high, high. Azụra m ihe. High, low, low, high, high. Ndị ọgọ m. high, high, high, low, high. Post office. High, low, high, low, low. Eweliwe. High, mid, high, high, high. Ekelele m. High, low, low, low, high. Enonuyo. High low, high high low. Nienyaso. High mid, high low low. Ịgụ akwụkwọ. High mid, high high high. Ikele ndụ. High low low, high low. End of Reel 3. End of Ebo Tone Drills.